<clears throat> ụmụnne m onye unu na-anụ onye bụ Obinna Ọfọjetu onye eji MC Presido wee malụ ee n'okwu nke anyị na-abịa ana m ekwu okwu n'ife mkpọrụ egwu uche inegarị anya ifu na egwu uche ka a na-agbazi mma agwa gị ọtụtụ okwu ga-eme gị iche echiche chemie ya ime o wee bi gị uche ihe eji ebi ezigbo ndụ n'ụwa soro ibe mekwa ife ha na-eme maka na ọ dịrọ ofele aha ka anyị bido